AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo ibe m ị bịala n'ụbọchị taa n'ezie ana m ewere gị na-enyefe n'aka nsọ nke onye nwe anyị ka onye nwe m leta gị anyị abịala ịga n'iru ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke ụbọchị taa isiokwu anyị na-asị ọ dịghị ihe pụrụ ịgbanwe na ndụ gị ruekwa mgbe ị gbanwere ọ dịghị ihe pụrụ ịgbanwe na ndụ m ruekwa mgbe m gbanwere ọbụna ndị ahụ niile anyị na-ahụ dịka ezi ndị enyi anyị na ndị ahụ niile anyị na-ahụ dị ka ndị kpọrọ anyị asị karịsịa ihe ndị a niile bụ echiche nke mụ onwe m na-eche gbasara onwe m otu a ka Dr. Frank kren si na-ahụ ya otu n'ime ihe ndị dịkarịsịrị ike na omume bụ ime ka mmadụ gbanwee ihe o chere gbasara onwe ya ime ka mmadụ gbanwee otu o si na-ahụ onwe ya n'ihi na ọ dị ndị họworo ikweta na nke na-abụghị eziokwu ya mee ha ajụ eziokwu ọ dị ndị kwere na ọganiru ime nke ọma bụ nke a hapụrụ mmadụ ole na ole ndị a ga-asị bụ ndị nwere iru ọma n'ihi nke a ndị dị otu a ewepụ onwe ha ma ọ bụ gụpụ onwe ha n'ọnọdụ ndị pụrụ ime nke ọma ọtụtụ ndị ọzọ bụ ndị na-ahụ onwe ha dị ka ebe ha si pụta na ihe gbara ha gburugburu ha echee na ọ dịghị ihe ha pụrụ ime nke eme ndị dị otu a ọ dịghị mgbe ha na-agbalị ka ịchọ ụzọ nke ha ga-eji mee ka ihe dịrị ha mma ndị ya bụ ndị na-ebi ndụ niile nke ha bịara ibi n'ụwa ọ dịghị mgbe a ga-ahụ ha dị ka ndị a pụrụ iji mee ihe n'ihi na nke a bụ ọnọdụ nke ha dowere onwe ha otu ha si na-ahụ onwe ha nke kpatara isiokwu anyị n'ụbọchị taa ji wee bụrụ kwa mgbe ị gbanwere ọ dịghị ihe pụrụ ịgbanwe n'ọnọdụ gị ọ dịghị ihe pụrụ ịgbanwe n'ime gị n'ihi na ihe ahụ nke ị kwere bụ ihe na-ekpebi ụdị ndụ ị na-ebi na ihe nke ị na-eme ma mmadụ ịhụ onwe ya dị ka onye na-adịghị ihe ọ bụ onye na-adịghị ihe ọ pụrụ ime bụ ihe nke onye iro na-ewebata n'ime obi mụ na gị nke a na-eme ka onye ahụ wedaa onwe ya n'ala karịa ịhụ onwe ya dịka onye pụrụ ime ihe ọ bụla nke o nwere ike ime ọ dị mgbe anyị na-aga akpọlite akwụkwọ ndị filipai isi anọ amaokwu nke iri na atọ a na-ekwu okwu ya n'ụbọchị taa n'ihi na ọ bụ ihe na-ewute ewute na ị ga-ahụ onye kwesịrị inwe mgbalị onye aha bụrụ onye ga na-ala na nkwala n'ihi ọnọdụ nke o doro onwe ya ọ bụghị ọnọdụ nke Chineke doro ya ọnọdụ nke ya nwadoro onwe ya na ihe echiche nke si ya n'ime na-agwa ya ọ bụ ya bụ ihe o ji mkpa n'ụbọchị taa na ị kwesịrị ịbịarute nso ebe e nwere ike ịgbanwe echiche nke obi gị ebe e nwere ike ime ka ịghọta onwe gị karịa onye pụrụ ime nke ọ bụ onye ahụ webatara gị n'elu ụwa bịakwute Chineke jụọ Chineke ajụjụ gbasara onwe gị kọọrọ Chineke otu isi na-ahụ onwe gị gee ya ntị mata n'ezie ma ọ bụ otu ahụ ka o si webata gị n'ụwa nka ma ọ dị ihe ọzọ karịrị otu isi na-ele onwe gị anya ihe anyị na-ekwu okwu ya bụ anyị sị na ndị dị otu a bụ ndị na-ekwenyeghị n'onwe ha ụjọ echiche nke na-eruwa eru echiche nke na-apụghị ịlụpụta ihe ọ bụla bụ nke na-abịa gwagbue ndụ ha mee ha ha gụpụ onwe ha n'ahịrị ndị kwesịrị ime nke ọma n'ahịrị ndị ihe kwesịrị ịgara nke ọma n'ahịrị ndị kwesịrị inyere onwe ha aka nyere ndị ọzọ aka ọ bụ ruo ole mgbe gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị ga-ewulite echiche nke obi anyị elu iche echiche nke pụrụ ịkpali mmụọ anyị echiche nke nkwali echiche nke ga-eme ka ụbụrụ isi anyị bụrụ nke ga-alụpụta ezi ihe gịnị kpatara iji na-eweda onwe gị ala na-achọghị ịghọta na ọ dị ihe ndị pụrụ iwuli gị elu dị n'ime gị na ọ bụrụ na ileba anya n'ime gị na ị pụrụ ịgbanwe ọnọdụ gị ị pụrụ ịgbanwe ọnọdụ ndị ọzọ ị pụrụ ịgbanwe ọnọdụ ndị nọ gburugburu gị ị pụrụ ịgbanwe ọnọdụ nke ezinụlọ ụlọ ihe anyị na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche bụ mgbe ụfọdụ ọ na-ewute m mmadụ ga-ahụ na ezinụlọ o si pụta na ihe siri ike ebe ahụ nramahụ dị n'ezinụlọ ahụ onye ahụ agbachikwa nkịtị ma ewebatara gị n'ezinụlọ ahụ ka e nwee mgbanwe e webatara gị n'ezinụlọ ahụ ebe echiche nne gị na nna gị erughị ka echiche gị ruo ya ọ bụ ya kpatara nne gị na nna gị ji na-agbalị ehihie na abalị n'ime anwụ n'ime mmiri ndị a bụ ndị na-ewere onwe ha nye ịgabiga ihe niile nramahụ niile isi ka ewelite nwatakịrị a gịnị kpatara iji na-ewelite gị ọ bụ ka ọnọdụ gị ghara ịdị ka nke ha ọ bụrụ na nne gị na nna gị na-eche echiche ime ka ọnọdụ gị dị mfe dị mma karịa nke ha ọ bụ na gị onwe gị apụghị iche uche si ka m gee ntị mee ihe nne m na nna m chọrọ ka m mee ka ọnọdụ nke ha onwe ha gbanwee ka ha ghara ịnọ n'ahụhụ nwụọ isi otu ole ele onwe gị anya dịka a ga-asị na otu ọ dị ya dịwanụ ọ bụghị m mere onye gwara gị na ọ bụ gị mere ile anya gburugburu gị ị ga-ahụ na ọ dị ndị ọnọdụ ha dị ka nke gị Chineke kulitaworo ọ bụ ezie na ọ dị ndị na-esi n'ụzọ dị aṅaa asị ee na ihe agaziwela ebe ahụ ma ileruo anya ala ị ga-ahụ ndị Chineke ji aka ya kpọlite gịnị mere anyị achọghị dị ka ndị dị otu a chetakwa na ọ bụ otu Chineke ahụ kere anyị niile ọ bụ ezie na ọ dị ndị ọ dabara ntakịrị ihe ihe agawara ha nke ọma ma ọ dị ndị ọ na-adabara ngwa ngwa ị na ihe a na-aga nke ọma iwelite aka gị chineke siri gị selie gị elu ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ana m arịọ gị ka ị gbanwee ka ihe niile gbasara gị gbanwee mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị ekwentị na 070 6363 7224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke tutu akpọ gị n'afọ amara gị ọgbụgba tutu isi n'ọkpọ iburu Seventh Day Adventist Church Choir ụmụọka ya unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka mara na ịhụnanya ya bara unu baa ezinụlọ unu n'aha Jizọs amen unu emeela ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Anyị na-ekele unu ndị na-anụ olu anyị site n'ikuku n'oge a. Ya ebe ọbụla ị nọ ka ngọzi Chineke dịkwasị n'isi anyị n'otu n'otu n'aha Jizọs. eme Ka oge ọzọ onye nwe anyị chọrọ anyị ịtụgharị uche na akwụkwọ nsọ na inye anyị okwu agbamume nke ga-enyere anyị aka ịnọgidesi ike n'ebe onye nwe anyị nọ. Isiokwu anyị nwere ịtụgharị uche sị gịnị bụ ezi aha gị asụsụ ọzọ nwere ike sị gịnị bụ ezigbo aha gị gịnị bụ ezigbo aha gị anyị na-ewere akwụkwọ nsọ ihe ọgụ nke akwụkwọ nsọ na akwụkwọ Pita nke mbụ isi abụọ amaokwu nke iteghete akwụkwọ pete nke mbụ isi abụọ amaokwu nke iteghete ọ otu a ma unu onwe unu bụ ọgbọ ndị arọpụtara otu ndị nchụàjà ndị bụkwa eze mba dị nsọ ndị nke Chineke wetara ka unu wee kwusara ịdị mma niile nke onye ahụ onye kpọpụtara unu n'ọchịchịrị ahụ baa n'ihe ya dị ebube amen onye nwaanyị ụmụ gị chọrọ ịnụ ka ị na-agwa anyị okwu ya na ka ị kwuo n'ikike nke iji bụrụ chi ka anyị nụ nụtara onwe anyị ndụ ebighị ebi n'aha jizọs kraịst onye nzọpụta anyị amen dịka anyị kwuru na mbụ na onye nwaanyị chọrọ isi n'okwu a dozie anyị ma nyere anyị aka n'ikpeazụ anyị agbata ihe a na-agbata n'ọsọ gịnị bụ ezigbo aha gị ọ bụrụ na anyị gaa na ọtụtụ ebe ha anyị ga-ịhụ na ihe a kpọrọ aha bụ ihe dị mkpa a na-eji akọta mmadụ ji akọta ebe ji asa akọta ihe niile anyị nwere ike ịhụ anya ọ bụrụ na ịsị na mmadụ enweghị aha ma ọ bụ na ihe a enweghị aha nhọpụtara bụ na aha ya bụ nwa enweghị aha maọbụ ihe na-enweghị aha ọkwa ihe a ga-eji amata ya so n'asụsụ ọdọ maọbụ ịtụgharị ya gakwa ise na ọ bụ aha ya ihe a bụ aha anyị hụsutere ya na mbụ la akwụkwọ jenesis ọ bụrụ na ịgụọ e isi ka abụọ na ahịrị nke iri na iteghete ruo na nke iri abụọ na abụọ ị ga-ịhụ na chineke kwagidere nwoke mbụ ahụ o kere ke adam ịgụ ihe okike niile ekere eke aha aha ndị a gụrụ adam gụrụ ihe okike niile bụkwa ihe ha na-aza rue taa ịmalite na jenesis isi ke mbụ malite na nke ise ọ dịghị ihe chineke kere na-enweghị aha ọ bụrụ na ịgụda ị ga-ehụ ehihie ahịhịa ha ihe ndị a bụ ihe chineke gụrụ ihe ndị a ka e nwee ike isi na ya nwee ike ịkọta ha ma ọ bụrụ anyị achọọ ịma ha ihe ndị a na ọ bụrụ na anyị lewe anya na okwu a bụ aha ndị asụsụ bekee si m ọ bụ naanị ihe dịka e kwuru na mbụ eji akọta mmadụ ma ọ bụla m nụrụ aha mmadụ mụ onwe m na-ekwu okwu ihe ọ na-echetara m bụ onye a ọ bụ onye ma ọ bụla m nụrụ aha ihe ọzọ na-abịanụ bụ osi ebee ajụjụ ọzọ na-abịa ma m nụọ aha mbụ ndị ebumnobi onye a si bịa maọbụ ihe a si mee nke mere ya nọ mbụ nnu aha masị olee ebe ọ na-aga olee e, ebe ọ na-aga maọbụ ihe ọ na-aga imejupụta ọ bụla anyị lee anya dịka akwụkwọ nsọ anyị gụrụ nsi dị anyị hụrụ ụzọ aha anọ dị mkpa chineke gụrụ anyị na akwụkwọ pita nke mbụ isi ka abụọ ahịrị nke iteghete ọ na unu onwe unu bụ ọgbọ ndị a rọpụtara aha mbụ n'ebe ahụ bụ na ịbụ ọgbọ ke a rọpụtara ọ bụ ọgbọ ke na-arọpụta na-echefuola nke abụọ abụrụ aha ọzọ ị nwere ebe ahụ bụ otu ndị nchụaja ebe ịnọ ebe ị kwesịrị ịnọ ọzọ kemere atọ bụ ndị bụkwa eze nke mere ya anọ mbụ na ịbụ mba dị nsọ ọ bụrụ na anyị lewe anya n'ime aha anọ ndị a ọtụtụ anyị ndị a na-akpọ aha a esotubeghị ndị nchụaja chụọ aja ma onye nwaanyị na-eme gị ya n'oge a ka ịkọta ogo o dowere gị ọzọ mbụ ndị bụkwa eze ụfọdụ anyị esotubeghị chi eze lobodo wee n'ime obodo dị iche iche ma ọ bụkwa lobodo anyị nọ n'ime ya mana onye nwaanyị dị ịchọ ka ị mata n'oge a liso ndị bụ eze ndị ọchịchị ọ bụghị ọchịchị ka elu ụwa ọ dị ebumnobi onye nwaanyị nwere nye gị nke anọ ya bụ lee bụ mba dị nsọ ọ bụrụ na anyị lee anya ụfọdụ anyị na-akpa agwa dị iche iche merụọ onwe ha mana n'ehihie a n'oge a onye nwaanyị chọrọ ka ịkọta e na ịbụ mba dị nsọ onye nwaanyị atụghị anya n'ihi kwesịrị ịbụ onye na-adịghị nsọ lee ebumnobi o ji tụọ oge aha ndị a ma ịgụdaa n'ala ala ya ọ sị ndị nke chineke wetara onye nwaanyị mkpọfụtara gị wefụta gị ka anyị nwee ike gị kwusa ịdị mma nke onye ahụ kpọfụtara anyị na ọchịchịrị baa n'ihe ya dị ebube ọ dị ebe ị nọrọ n'oge gara aga tupu agụọ gị aha tupu a na-enye gị aha ọ bụrụ na ile anya enwere ọtụtụ aha wee anyị na-ezala elu uwe ebe a ilegharịwa aha ndị a onye ọbụla nwere ebumnobi ọ ga-azaghachi gị ihe o ji zaa aha ma ọ bụ ọzọ ma ọ bụrụ ma a jụọ gị mana isi aha anọ ndị a kwesịrị ịbụ ezi aha gị cheta lee anyị na-ajụ dịka isiokwu anyị si dị gịnị bụ ezigbo aha gị ezigbo aha gị abụghị Jọn onye kwere ezigbo aha gị abụghị nke ndịrị m Chidimma ezigbo aha gị bụ aha ndị a onye nwe anyị ọnụ Jehova na-akpọ gị emeghị ịgụ akwụkwọ mkpughe n'ihi oge isi ka abụọ malite n'ahịrị ka asaa ya ị ga-ehụla onye nwaanyị sịla ya nwere aha ọhụụ ya ga-enye gị adịla mbụ mee ka ị mara ihe aha ọhụụ ndị a ga-abụ ị ga-ebido n'elu uwe ebe a zara ya baa n'ala eze eluigwe otu ndị a rọpụtara otu ndị nchụaja mba dị nsọ la ndị chineke wetara bụ aha gị amaghị m aha ka iche na mmadụ e, e, e, ndị mmadụ na-ekpọ gị ihe ọ pụtara ma a sị gị kọwaa e nwere ọtụtụ ndị wee ọtụtụ aha dị iche iche aha dịka lucifer aha dịka delilah aha dịka jabez aha ndị a wele akwụkwọ nsọ na elu uwe ebe a ndị mmadụ ejikwa ike na-aza ha n'ihi omume ha mana idele anya n'aha ha ọ bụ aha mara mma ụfọdụ anyị na-aza ezigbo aha bụ na agwa anyị ọ dịghị ihe eji ya eme mana aha chineke gụrụ anyị na-echetara anyị ugbu a mbụ aha kwesịrị anyị na-aza ya anyị na-eme omume dịka ebumnobi onye gụrụ anyị aha ndị a ọ bụrụ na anyị lee anya ịpụ ugbu abaa baa moto si na-aga ebe ọbụla gị gaje ndị ọkwọ ụgbọala gị gụgharị gị aha kpọọ gị pasenja ma ọ bụkwa onye eh, onye ahịa we gị gala ogoke ndị amị agọwa ịkpọ gị onye efu la adịghị ihe ịma gị gala ụlọ akwụkwọ a ga-echefu aha gị kpọọ gị nwa akwụkwọ ọtụtụ ihe wede ndị wee na-eme agbanwe aha anyị ọ bụrụ na idele anya ihe wele iyi nwela lemetụtala gị nwere ike ịgbanwe aha gị agwa ị na-akpa nwere ike ịgbanwe aha gị mpaghara ebe a na-ahụta gị na-anọkarị ọnọdụ nwere ike ịgbanwe aha gị la ezinụlọ nwere ike ịgbanwe aha gị ndị enyi nwere ike ịgbanwe aha gị ihe ị na-eme nwere ike ịgbanwe aha gị mana ọ pụtaghị ihe wee mgbanwere aha gị ọ dịghị ihe o mere ihe nkacha mkpa bụ aha chineke m gụrụ gị ịdịkwado iso ya ịdị ime dị ka ebumnobi onye ngụrụ gị aha onye nwaanyị dị ịkpọ ọkpụkpọ oku n'oge awa ka iji si ike elekwala anya aha ndị mmadụ na-agụ gị ọ gaa chọọchị okwu eziokwu etuo gị aha n'ụzọ dị iche iche n'ọnọdụ ịkwaga emo ma njakịrị lee onye ị ga-elekwasị anya mbụ onye ngụrụ gị aha pete sị na anyị mbụ ọgbọ ndị arụpụtara ndị bụkwa ezi otu ndị nchụaja ndị mba dị nsọ aha ndị a bụ ebumnobi onye nwaanyị ji kpọfụta anyị n'elu uwe ebe a anyị na-arịọ ka iji shi ike legharịa onwe gị anya ma ị na-aza aha onye nwaanyị gụrụ gị ka ị na-ele anya ihe ndị ụwa na-agụ gị amaghị m ihe na-agbanweela aha gị maọbụ ebe aha a mụrụ gị aha ka chineke nyere gị ugbu a bụ ka ị kwesịrị isoro maọbụ ndị enyi gbanwere aha gị aha ka chineke na echetarịrị gị ugbu a bụ ihe ị kwesịrị isoro cheta ụmụ hibru anọ lala ndị mba ọdọ agbanwere aha we mana agbanwe agwa wee agbanwe chineke ha ọ bụrụ na ndị mmadụ agbanwe aha gị ekwela ka ha gbanwee aha ka onye nwaanyị na-enye gị ọ bụ aha anyị ga-aza zara ya baa n'ala eze onye nwaanyị mana arịọ ka ị na-aga e, e, ije na-echebara okwu ndị echiche ka onye nwaanyị nyere gị aka gọzie gị mee ka aha anọchi ike ka ị nwee ike ịga kwusara ndị ụwa ịdị mma ka onye ahụ mkpọpụtara anyị n'ọchịchịrị baa n'ihe ya dị ebube chineke anyị gọzie gị ka ị na-aza aha ndị a nakwa eme omume dịka aha ndị a si dị n'aha jizọs kraịst onye nzọpụta anyị amen onye nwaanyị nyere ụmụ gị aka ka ị na-echetarịrị anyị aha wee ndị kwesịrị anyị n'oge awa nyere anyị aka ịza aha ndị a aha ndị ụwa nwere ike ịgụ anyị chọọ ịgbanwe aha ka anyị na-agụ anyị n'oge a onye nwe anyị n'ikike ka iji bụrụ chi ekwelila ka anyị gaa n'iru ịza aha ga-abụ mgbe ị ga-ebịa gị kpọ anyị n'aha ndị a anyị aza soro gị baa n'ala eze gị nke a ka anyị rịọrọ n'aha jizọs kraịst onye nzọpụta anyị ezi aha dị mma karịa ọlaedo na ọlaọcha ma na-arịọ gị onye ọma na ntị ka anyị gbalịa zaa ezi aha ka anyị dịka ụmụ Chineke anyị bụ na-eme ihe ga na-ebuli aha nsọ nke Chineke na-enye ya ọjịja mma imeela onye mgbasa ozi Alaribe Godwin Chiwendo onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka udo na amara na ngọzi Chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha Jizọs amen ekele ọma na otito ọma ka anyị na-enye Chineke onye kere eluigwe n'ụwa na ndụ onye mgbasa ozi alaribe Godwin Chiwendụ imeela n'ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị mbụ ka ịhụnanya Chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs anyị jikwa otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma ma ndị kwupụtara anyị okwu nke ahụike n'ụbọchị taa anyị na-arịọ ka udo na amara Chineke nọnyere mmadụ niile n'aha Jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ arnigiria at gmail com ma ọ bụ at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke chịa n'ime ezinụlọ anyị n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo